bịa ka ịnụ ụkata jee paakị na okongwudibia gbasalụ chioma bebi ịmana ka a na-ekwu ife anụnwụ ụnya chioma bebi bịa bụọ okongwudibia jee paakị na eve ọnụ ka ọ bụcha ya bụ ọnụ gosikwa akwụkwọ o ji wee kwuo okongwu ụgwọ wee na-akwa na o ji okongwu ụgwọ ịmadị aịkọ ehe nya ka jee paakị pụta wee tinye onu nke onu na na okongwu dibia na ha na-abụ kparịta na chioma ji ụgwọ eziokwu nwa na-asị kolu onye a ga-ekweta maka na ife anụnwa nna amarọzi m onye nke m ekweta ekweta achọrọ m ka unu ee mkparịta ụka jee paakị na okongwudibia ụna agwazie m ebumnobi unu kelu onye na-asị asị kelu onye na-ekwu eziokwu na nna ebogo ebubo today you never see anything akpa ahụ ibere na main road ịka ya ebekwa agarawa mm-hmm. mgbe ị na-agba ebuka obi wọọ ọ na-atọ ya na-asị gị ride on ride on this year mma akaba ahụ na-amaghị ndị ma biznes otu onye ọbụla chọọ m ọfụ m ntị

us in touch. Yes. Very good. Now, you're the miserable, you're the miserable, uh, you make it, you don't like it, I'm waiting. achọrọ m ikwu gị fada na-ekwu infọmeshọn m nweta ka ọ hapụ ebe na m na-ekwujọ nwa so jezi nke jezi nke jọọ bebipụtasị si na ọ bịapụtara main road na na-ata ebe a gbara akọrọ m ọfọ na ọ dịghị ọ dịghị kasị na-ekwu okwu na-emegoro nkịta a paịpụ godolu ka nnata peji m peji m adị mmejigodo m mba ọ nwere ike iri bụ mọnị ọ bụ na adọọ chiọma adọọ chiọma mere liziri gị so chiọma enyi

jee paakị ah, ebukwa eziokwu ka ọ na-ebugha eziokwu Chioma baby ihe m na-eme gị na soshal midia ma iji aka gị delitie Facebook gị niile ma ọ bụ mụ bụ FBI mma nọ Naijiria destabilize your account ịma na ndị ọzọ gbọghị nkịtị na-ezuzu ị na-ezuzu ịbịara ịbịara itili ịbụ ụmụ ibe gị na-abịa itili ka ha bịa ọ bụrụ ụmụ na-abụ ka ha ji ka ha mụọ ya zụọ na the best school isi from Nigeria mụọ6 na naijiria ozu gị isi ebe a pịachara ike jebe itili mụkwa anọda 6 ị na-abụ ụmụ ikuru nwa ịdị e ime kwọrọ n'azụ sọ gị ka chaịd support na-atọ ụtọ bikos na ịbatara e europe ndị europe na-enye 500 pounds 500 euro for child support ị na-emezi ịbụ ọnwa tata every na-abụ nwa ịmụọ tata next ịmụọ n'ọzọ next ịmụọ n'ọzọ sọ ndị maka hapụrụ so ihe ibụzi bụ factrị ka na ịpụtara ịpụtara itiri ezu ịbụ e nwa na eke ị mụrụ very soon ụmụ gị na ifke azọta gị na-aga ịmụta ịmụta ndị na agba ọgụ na streeti ịchọrọ ya mụbara ụmụ bụ na mmadụ na-amụta odogwu ofu nwa ezugoro gị ezuo ya azụọ 11 good kids dịka dịkwa ime ọzọ chioma bebe nwere iyi na oge edobe akpakwuru nwa ya oge edobe akpakwuru na-abụ nwa na-abụ na-abụ ọ bụgodị ọbọgwụ ivi na ọbọgwụ sef abụrụbeghị nwa ka chioma bebi na enwekwara di okay sorry i was told that no agụma gbagotere di gị itili no wonder na no wonder i was told no eh, gịnwa mere di gị akwụkwọ di gị gbagote because ọ bụ na ọmụnwa somebody like me mụọ bụ man nwunye ma na-ezuzu na social media that is the end because ama odogo m anya na achọna bebi enweghị nwoke bụ okwu ọnụ ya eh. ị nweghị nwoke nwere okwu ọnụ nke aka eh. ọ gị na-alụ di gị chineke ekwekwana ihe ọjọọ ka nwaanyị lụọ m n'ụwa chukwu ekwena ihe ọjọọ ka nwaanyị lụọ mụọ bụ jepa nwa bụ anyị ka ọ dọrọ atakata abụzụ ya ka nwaanyị ya alụ look at how you are disgracing your husband in the name of nile eme content ị bụrụ ụmụ bụchikọ ụmụ enu na ala okooko ị na-abịa wetara jepa ka ọnụ don nwere igosi ifinu ọ bụla ịgba ha ọtọ pụta na street of Italy ee kwuo maka mụnwa ma na ọ bụrụ mụnwa jepak ị gara ebe akwa so so violence na-enweghị iwe maka ejide Ebuka Obi narị onwe enweghị ihe obere omere gị Ebuka Obi emeghe gị ji omeghe gị ede omeghe gị nta omeghe gị imo ịtọpụta Ebuka Obi na-agba ewe na-ele gị ọ na-atọ gị kịta apịana gị apịana gị one stroke of care ị na-ebe akwa etubeghị ihe gbọkwa mkpọ mere ụmụ gị akwụkwọ kpọrọta ha Naịjirịa ka ha bịa mụọ asụsụ Igbo ị na-eme eze nwaanyị na n'itili iyi abịa ịnọkwa na Atlantic Ocean ị ịma jakwa ebe a makpọ n'ime mmiri jeke na eze nwaanyị iburu mmiri na tren pan white na-eme na-eme eze nwaanyị i mmiri na tren pan white na-ezuzugharị na ị na-eme eze nwaanyị o ijebekwa ka ịpụta jee na Atlantic Ocean makpụre mmiri jee ka ije kene nyebe eze nwaanyị onye na-achọ onye na-edisiv nọrọ Itili echara ọjị na-achịgharị na street ị na-eme omenala imegburu onwe gị ndị omenala pụta ịpụta ọnụ bụ ihe mere o jiri mebisicha omenala Igbo pụta agwatụdokọ online vidiyo ka m see gị akwara sewasịcha gị akpa anya ichere m na anakọta nọ na-agbawa of nothing ọ bụ na if you are just I will repeat that uh, I will replay that voice again ka unu ma na ọbụnwa chọrọ Chioma Baby Owu ka ọ complain ewetara ewete. jide akaụntụ nwatakịrị ibe gị because na ịmara Okongu nwere ka o si akpa agwa nwere ike ọ dị akpa agwa iwe na-enweghị mana business is business enunugo enutonugo akụkọ the history of social media na MCA1 na-enwe problem with ndị ọ na akaụntụ you can never have problem with MCA1 because gini even if you win violation mc ewa nigeria can put the violation you will not know that is called admin you will not be eating twenty percent of somebody's effort and sweat n'ọdọkwa na could share the money ọgbara social media si my baby mmecha gị ihe eh you must repent by force you must repent or by fire by thunder two thousand three hundred dollars about two point something million naira nwatakịrị nwetara in two months ekutchie na-eme ọnọkọta ọnọkọta send there fifty thousand ọnọkọta ọnọkọta send the other hundred thousand ọka ọka maka zuga bag si wee kwụ ụgwọ akaụntụ drọpụrụ ego drọpụrụ ọga sekuleshọn ụwa niile everybody a na-akwụ ụgwọ receive their salary every 22nd of every month maka ka akwụ ọgwụ onye ọbụla ewere ego mana nke gị bụ ihe ejide ego nwatakịrị were na-azụ ụmụazị ị na-abụ ị na-abụ ụmụazị n'itili ọ mmadụ sị gị jee mụọ 12 ka eleven onwezi onye onwezi onye mere ga admin chere ịbụ mmadụ because no believe na ị na-eme omenala chekwa na omenala ị na-emebe ezigbo omenala mana okooko nwụrụ anwụ n'itili mmadụ enye gị vidiyo post ojo bikos na efu netiri pikchọ bi ebe a na na ebikobi Nigeria na ọdịbịa na-agọziri ọgwụ eti pikchọ then di boy bite trouble police na-achọgharị ya asịzie gị nwa delete zie the account gị delete zie account na dis boy nọ na trouble eju up to today delete ye ife na-achọpụ ka na manager ka o jee nga ka i were wee gbaa vi kwefu chema bebi ibe ekwensu ekwensu ekwensu ọdụ ogologo you never see anything for, ma ọ bụ na apịa ha gị 2 by ọ bụ na apịa ha gị na mana ọ bụrụ ọ bụ na apịagharị 2 by 2 n'itiri ihe na ha jagharị mkpa abụ mkpa abụ rere mkpa abụ echekwa ha ụmụ nwoke na-eri nsị n'ọnụ I swear God ụmụ nwoke na-eri nsị n'ọnụ mụnwa mụnwa nwere test ị na-eme vidio o nwere aka ịrị na onye okongwu dibia jewere aka nye onye na-amaghị asụ Igbo onye amaghị asụ English onye amakwaghị asụ Italo ya ịdị nnọọ ka anụ enu ịnọ na anụ enu ọ na anụ a na n'elu fụrụ ogbe na adaba onye ha asụ oyibo ọma ha asụ igbo ịmakwu ha asụ italo iwere aka ịrụ ntị a. hee mkpa abụ ajị dị na mkpa abụ adịcha aka ebe eji skrepa ọ dịka ebe a eji skrepa wee skrepa ajị ajị ajị dị na mkpa abụ mkpa abụ nwaanyị mkpa nwaanyị na nwoke na-arị elu orechasị na nwoke na-agba n'iro nwaanyị na nwoke amagba n'iro ebe ebe mkpa abụghị dị ka ọhụụ enwe ebe mkpa abụghị dị ka ọhụụ enwe e mesịrị kabadị ya na live broadcast ịchaghịrị ike na-eme ọbụta chakara na-ajụsị onye nyere gị visa onye nyere chioma baby visa who even give that woman visa for the fourth place na amaghị m na ndị embassy look at mụ na-achọ visa Italy for long njekwa na embassy ede n'ahịa mụ ma na mma bata obodo nya konukọ n'obodo ama mmadụ batara ọ bụrụzie ochie akatikoro mụrụ ụmụ na vileji ojebe Italy Well, I don't blame you, sir, because I put everybody know Europe gara buy flights, ọ everybody nọ Europe gara by flight o nwere ndị si Mediterranean Sea wee bata ụfọdụ si Mediterranean Sea bata somebody like eh, Chioma eh, Bibia si Mediterranean Sea gbaa all the way from Libya wee gbaa na mmiri so I will not blame you because na ndị kwụrụ ejenti ụgwọ kwụcha ejenti ụgwọ ejenti wee kwara ha wee gbaa forest gbaa desert gbachaa bata Libya nọ like six months na Tripoli si Tripoli wee bazie ụgbọ mmiri epe epe wee for from Italy so I no go blame you all by road ka because ọ bụrụ by visa as the actual visa no country can give you visa no neighbor country mụ ihe ya enye Chioma baby visa if not that neighbor by road but bata Tripoli No one na ọsịs mos na Tripoli gazie sizie from Tripoli sizie batazie Italy akpọrọzi uh, unu uh, as refugee kpọba na kampụ ị nọzie na kampụ bụọ ụmụ bụọ ụmụ bụọ bụkwa enyezie eh, eh, eh, gị akwụkwọ obodo because na Italy nwere ike inye gị akwụkwọ so. based on na na na ịmụrụ nwa iwereze e maka nwa gị nweta akwụkwọ nweta paspọtụ ị na-eko anọ anọ anọ anọ Italy ịbata Naijiria bagharịa visa again ka ịfụ bata Naijiria bagharịa visa again ka ma na nwere kọntrị ya enye gị akwụkwọ bikos agbara nkịtị ijide ebugo ebe na-adọsasị na-adọ ka edọgbuo bikos na nwatakịrị e, e, nwa mmadụ anaghị ekwunye okwu na ọmakwụ nwere na-agba ịtakụ ka nnukwu onugwu na Facebook again ka mma na ịtara akwụkwọ ka eze inwe nwadobe go two thousand something dollars nye nwatakịrị ka onye chọ ihe onye eme na ọkwụkwọ ụgwọ ụlọ na asaba agwa ifuru na agwa ifuru nwatakịrị oge koro ngwa okongwu dibia nwa ọsị na ọya anụ ka ọ mara ego ahụ ya ezuru ekochi ka ọnụ ọnwa nke isi eru ara bikọs na okongwu dibia ya isi ya eru go month if you take time ị na-ebe akwa nwaanyị na-ekwu okwu na live video eze eze ịfụcha agharịga na agharịga ihe dịchara eze nri eriri eri ma na-ajụsị elee ka disman si ewere ọnụ na-etu ire ọnụ disman na-amị ya ọnụ na elee ka nwoke si amị nwaanyị ọnụ